ndị kọrent nke mbụ isi nke atọ mụ onwe nkwa ụmụnna m apụghị m ịgwa unu okwu dịka ndị mmụọ nsọ na-achị kama dịka ndị bụ naanị anụ arụ dịka ụmụ ọhụụ n'ime kraịst ejiri m ara unu ọ bụghị ihe oriri n'ihi na unu aka apụghị ịnagide ya ee e, e ọbụna ugbu a unu apụghị n'ihi na unu bụ ndị anụ arụ na-achị ruo ugbu a n'ihi na ebe e kwuru na esemokwu dị n'etiti unu unu abụghị ndị anụ arụ na-achị ndị na-ejegharịkwa ka mmadụ n'ihi na mgbe ọbụla otu onye na-asị mụ bụ nke Pọl mgbe ibe ya na-asịkwa mụ onwe bụ nke Apolos unu abụghị mmadụ efu gịnịkwa bụ Apolos gịnị bụkwa Pọl ndị na-eje ozi ndị unu si n'aka ha kwere dịka onye nwe anyị nyekwara ha abụọ n'otu n'otu mụ onwe m kụrụ osisi apolos kwọsara ya mmiri ma ọ bụ chineke na-eme ka ọ na-aba ụba ya mere onye na-akụ abụghị ihe ọbụla onye na-akwọsa mmiri abụghịkwa ihe ọbụla kama chineke onye na-eme ka ọ na-aba ụba bụ ihe niile ma onye na-akụ na onye na-akwọsa mmiri bụ otu ma ha abụọ n'otu n'otu ga-anata ụgwọ ọlụ nke aka ha onye ọbụla ka ndọgbu ọ na-adọgbu onwe ya n'ọlụ si dị n'ihi na anyị bụ ndị ha na Chineke na-alụkọ ọlụ unu bụ ubi Chineke bụrụkwa ụlọ Chineke na-ewu Dị ka amara Chineke nke enyere m si dị dị ka onye isi ọka nke maara ihe atọrọ m ntọala onye ọzọ na-ewukwa ụlọ n'elu ya maka onye ọbụla lezie ya otu ọ na-ewu ụlọ n'elu ya n'ihi na ọ dịghị onye ọbụla pụrụ ịtọ ntọala ọzọ ma ọ bụghị nke a tụwụrụ nke bụ jizọs kraịst ma ọ bụrụ na onye ọbụla ewukwasị ọlaedo ọlaọcha nkume dị oke ọnụ osisi ahịhịa okporo ọka n'elu ntọala ahụ a ga-eme ka ọlụ nke mmadụ niile n'otu n'otu pụta ìhè n'ihi na ụbọchị ahụ ga-egosi ya n'ihi na a gaje ikpughe ya n'ọkụ ọkụ onwe ya ga-awakwa ọlụ mmadụ niile n'otu n'otu aha ọlụ ọ bụ ọ bụrụ na ọlụ onye ọbụla ga-adịgide nke o wukwasịrị ya ọ ga-anata ụgwọ ọlụ ọ bụrụ na a ga-erechapụ ọlụ onye ọbụla n'ọkụ ọ ga-eyi iyi ma a ga-azọpụta ya onwe ya ma ọ bụ dịka onye a zọpụtara n'ọkụ unu amataghị na unu bụ ụlọ nsọ Chineke mmụọ nke Chineke bikwa n'ime unu ọ bụrụ na onye ọbụla emebi ụlọ nsọ Chineke onye ahụ ka Chineke ga-emebi n'ihi na ụlọ nsọ Chineke dị nsọ otu a ka ọnụ dịkwa ka onye ọbụla ghara ịghọgbu onwe ya ọ bụrụ na onye ọbụla na-eche na ya bụ onye maara ihe n'etiti unu n'oge a ya ghọọ onye nzuzu ka o wee ghọọ onye maara ihe n'ihi na amamihe nke ụwa nke a bụ ihe nzuzu n'ebe Chineke nọ n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ sị onye na-ejide ndị maara ihe n'aghụghọ ha ọzọkwa onye nwe anyị maara ihe ndị maara ihe na-atụle n'obi ha na ha bụ ihe efu ya mere onye ọbụla anyala isi na mmadụ n'ihi na ihe niile bụ nke unu ma ọ bụ Pọl ma ọ bụ Apolos ma ọ bụ Kifas ma ọ bụ ụwa ma ọ bụ ndụ ma ọ bụ ọnwụ ma ọ bụ ihe dị ugbu a Ma maọbụ ihe gaje ịdị ihe niile bụ nke unu ma unu onwe unu bụ ndị nke kraịst ma kraịst bụ nke chineke